ndị nọ na mba ofesi abịagokwa ka anyị kpaa ụka ọzọ ụka anyị ga-akpa tata na dịka nke anyị na-akpa n'oge gara aga ịtụle na iche etu ọ ga-esi wee dịrị ndị Igbo mma n'ebe ọ bụ na ndị Igbo nọ aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka na mgbede a bụ maazị Ejikeme Ọbasi ndị nga maazị Kanayo Odeluga n'ụbọchị tata anyị ga-eneba n'anya na ihe na-eme ọkachasị ihe na-eme ka agbọrọ ọfụ ma ọ bụrụ etu esi akpọ ya n'izu gara aga n'izu a anyị nọ n'ime ya anyị fụrụ n'onyonyo ka ọtụtụ ụmụ nwanyị ndị bi na Ireland na ndị bi na London kpọrọ onwe ha ndị otu ọzọ ụmụ nwanyị mere mmemme ebe ha nyere onwe ha afa nye onwe ha akụpe nye onwe ha ihe eyi na arụ dị iche iche idozi onwe ha ka ha maa mma na-akpọkwa onwe ha ndị ọzọ ma ihe kpara ịkpatara iji akpa nkata bụ na ihe pụtara na ya ọtụtụ ndị tụnyere ọnụ n'okwu ahụ ụfọdụ na-egosi ka obi si wee dị ha ndị ọ dị mma na-ekwu na ya bụ ihe dị mma nye ihe ha chere banyere ya ụfọdụ na-ekwukwa na ya bụ ihe bụ ihe ọjọọ na ụmụ nwaanyị ekwesịrọ ị na-echi ọzọ ọ dịkwazie ka ndị na-ekwu okwuchukwu na ihe edobere nwoke adịghịrị ụmụ nwaanyị na ụmụ nwaanyị ama eyi uwe edebere ụmụ nwoke mana ọ bụrụ etu aha abụrọ ka anyị kwuo okwuchukwu ka anyị na-etinye ọnụ ihe anyị chọrọ itinye ọnụ ka anyị na-eli anya mmalụ o nwere ihe dị ka ihe ọjọọ n'ihe ndị a mere o nwekwanụ nke bụ ezigbo ihe n'ihe ha mere kedu ihe kpatara mmadụ nwere ike iji wee mee ụdị ha kedu uru ọ bara maọbụ kedu nke bụ arụ bụ nsọ maọbụ ihe ha mejọrọ ihe ndị a ka anyị ga-etinye ọnụ na ya aga m etinye ya n'aka maazị Ejikeme Ọbasi ka o bidoro anyị eh, ndewonu mhm. eh, dịka eh, maazị ụkọchukwu si kwuye mụwa na onwe m ọkwa na Fesbuk ka m hụrụ ihe ahụ mụ ahụhụ ụmụ nwanyị na onwe ha ebe ha na-eme emume ha na-eme kama ahụrụ m ọtụtụ ndị na-ekwu maka na-eti na ihe a ajọgbuola onwe n'ihi na ihe na-emela omenala n'ala Igbo ile ya anya egele e ya na ụzọ dị iche iche hmm. eh, nke mbụ bụ na ọzọ ịchị ọzọ nwere ihe ọwụ ya wụ na mgbe a ga-asị gị na onye awụ ọzọ o chiri ọzọ mgbe Igbo Igbo ọzọ nwere ihe a na-eme tupu gị chizụọ ọzọ nwee omume so onye chiri ọzọ n'ihi na onye chiri ọzọ dịkwa ile enwere ịtụle ya ụfọdụ oge ọ dịka onye nọ na nga n'ihi na ihe ji gị ihe ị ga-emezu wee wuru onye chiri ọzọ nọrọ ọfụma n'ọzọ buru ibu ile anya n'uche n'afọ ka afọ na-abawanye ugbu a onye tụ ụta tọrọ ya gbapụ echie ya ọzọ hmm. n'obodo ndị na-amahụ uru ọzọ bara obodo ya wụ ịma na enwere emume a na-eme e, na Chicago anyị ebe a ewee sị ndị chiri echi bịa were ọjị mgbe ndị chiri echi wechara ọjị enwezi ihe fọrọnụ n'ihi na onye ọbụla chiri echi n'uche m ka m bidogo ụzọ kwuo na ọ masịghị m agwa ụmụ nwaanyị akpara e, emechaa anyị ga-atụle ya ka ọma kwuo ihe o ji ọmasịghị m kama mmụọ na-ekwu na ụmụ nwoke na-ebe taa ihe ajọgbuola onwe mgbe ofu ogiri ga-agachi ọzọ chetakwara na ọjọgburu onwe n'ihi na ọwụ taa ka omenala Igbo bidoro mebiwe anyị ewerele e, e, n'ihi na e, ihe na-agbanwe agbanwe werezie ihe ihe ihe institushons ji Igbo were emere ihe egwuregwu ya wụ na isi m bidogodu aga m asị gị ịtụle ya n'eziokwu ama m na ihe a wee ezigbo ihe kama ọ ihe na-ebute ihe ka m hapụgodo ya a, mgbe anyị kpawara nkata a na-atụnyekwa ọnụ na ya Maazị Odeluga kedu ihe gịwa chere na akụkọ a ọtụtụ ife ịma na ndị Igbo si na njepụ amaka n'ọkwa mhm. n'elu ewe na-asị na njepụ amaka kama na nwamkpi Ijesi wee mụta ịsọkọnye ọnụ elu ife ị na-afa afụ bụ ọtụtụ ife mebugo gboo n'uche nke m maka ọ bụrụ taa ka ndị Igbo jebere ije wee jebe mba ọzọ ebefa ji ewezie mee ebe obibi ee ọtụtụ n'ime ndị na-ege anyị ntị ga-elote na mgbe e, maka etu esi wee gbuo oru na ọtụtụ ndị Igbo dị n'imefa wee jee mba dị iche iche ma ndị nọ na ofesi mmiri nke ebe anyị si n'ọlụ na mba Amerịka maọbụ na mba a na-akpọ the Caribbean Island ọtụtụ n'ime ndị afọ ebe ọbụla falo ee fana ndị isi ojii ndị Afrika ndị ọzọ gbakọsị omenanị ụfọdụ fa na-eme yie omenanị famụta faji wee si be anyị wee fa na-emekwu ya etu fasi eme ya ị na-anya enwego ndị Igbo pụbalụ ọrụ oyibo nke Ireland a pụọ nke Britain ya na ọgụrụkwa anyị ga na-anụ maka etu ndị be anyị eko e otu maka na ife m ga-akpọfu nke afame ịmara na ụfọdụ n'ime ndị fụrụ ya na sinawo na ha chiri ọzọ ife m na-ajụ bụ kedu onye ọzọ kpubere okpu ka ọ nọfa gotere okpu gote akụpe gote efe kwa gbaa egwu setee onyonyo tii, isi unu na fabụ ndị ọzọ ọ bụrụ ka esi echi ọzọ ọ ndị ọzọ ga-anabata ọ na ọ dị ka onye pụta taa ọ sị na ya echigo nnọọ reverend fada ije golo efe ndị reverend fada na-eyi mba mana Vatican amarụ maka ya a ga-azụ eh, ma isi na-ebu ụkọchukwu na Anglican Church ọ na ịbụ ụkọchukwu na otu ụlọ ụka ọbụla eh, onye nwa sigudu na dibia mara ya a ga-enwerịrị onye nwa ya asị ndị dibịa nwa osokwu wee wee kee ya na-arụ eh, ya bụ na mmadụ nwere ike dịka etu bụ iwu obodo si dị kịta ma onye kwadota nwee nke ọchị imela onwe onwe ike imela onwe iwu ejuru ha ka unu si malụnụ kaira nọ ebe afọ anyị abụrụ ndị ofu obodo ehe mmambịa na-esu nkwere si na na mechi na mbụ onye ọzọ ee anyị ntọ nwere ike ịgbakọ chi ọzọ maka ozi na-echi ga-enwe ngalaba ọ ị ga-asalị asalụ ị ga-anala aka ọzọ ị na-aji aka ọzọ ị aka ọzọ na ọ bụrụ na ụfọdụ ọnụ ụmụnna gị ka ị na-echi nwee ndị na-echi na ogbe nwee ndị na-echi na obodo ee ife dịka na-abata nchi ọzọ na ụmụnna nchọ ka sachala ya ndị ogbe asachala mfa nchọ iwepụ ya e, e, vileji nyakwata egbuelu mfe efi nchekwa na iwepụ ya abatete niile ọ nwere efe m ime ebe ọbụla njeze abatete amalụ na ọzọ nchi bụ ọzọ metụtara ncha ehe mana onye ndị afọ nọ na London ma ndị nọ na e, si obodo dị iche iche n'ala Igbo a ga-enwe n'ofu onye ọzọ nọ ebe afụ iwelefe okpu ọ bụrụ egwu anyị na-agba n'egwu nke etili na kaseti a ga-akpọlụfe ufie onye kpọlụfe ufie kama ife agwa emereme ndị afụ amaazị ife ga-eji onwe feme mm, mana ofu ife ị ga na-ajụkwa onwe bụ ndị dị na nnede <laughs> ndị ezinụlọ fanalụ nne nya ndị ikenye Eh, ọ bụrụ na aba gbakọ si na na nọọ eh, female klọb kava fọmụ ee eh, kpọọ ya ofu afa ee yilu ụdị ọfa mhm. wegolu akụpe golu ọdụ golu aka ee ma jee jos ehe na-akwụgharị onye na ọ bụrụ ọzọ nwere onye kwesịghị kama na ụdị fe anyị na-emerịrị maka na ka anyị pụrụ n'obodo rapụ ya n'Igbo o nwere ihe ụfọdụ anyị ga-eje na-eme ụfọdụ anyị emejọ ụfọdụ eme mma mana um, maka na isi na ịbụ ọzọ <clears throat> onye bụ ọzọ naturally abago n'otu ndị so achị n'obodo kedu ebe fanwe konstituensi ịnọ ichile ọzọ na na London chie na Ireland onwee ma na ịbụ lọd ịbụ knight ka ịbụ isoro keta oke n'obodo afọ ọ bụrụ ana Igbo isoro keta oke na ala Igbo maka na ka ha na-asọkwu ife avanova asọkwu ma ọ bụ ndị Ọnịcha si mfe na eghe ya e, alị na Igbo faji ekpuru okpu ọzọ ndị ichie kpoo oku fapụta na-asị na ha chiri ọzọ ka mmalụ ka isi na ya dị nkata anyị na-akpa ụfọdụ ndị bidoro n'etiti wee gere ya ndị bidoro ga eteghị aka ga-asị ka ife a na-ekwu ọzọ ọzọ ya ife anyị na-ekwu bụ ife gbasatala akụkọ a na ọ nwere ụmụ nwaanyị ndị nọ na n'ala bekee na Ireland na na London ndị chiri ọzọ kwalụ onwe ha akwa nye onwe ha akụpe yie e, ekpiri na ife ndị ọzọ na-agba onwe ha ọzọ nya ife anyị na-akpa awụ kedu onwere ife dị mma na ya onwere ife dị njọ onwere ife mmụta dị na ya onwekwana ife anyị arapụ dịka maazị ọbasisi si wee kwuo ebe ebe m na-ebido owu na ife gbasatala ọzọ ya ndị ọ na-agba anya mmiri na ndị ọ na-etirisi obi ọ ka ọkịta ka ha tetalụ maka na o tee na ya bụ ife mebiri, maka na onye anyị amarọ ebe o si kpata ego onye anya amarọ ebe o si eje na onye amarọ ihe ọ na-alụ mana na a na-afụ ego n'aka ya ga-abata ghasa ego na ala echie ya ọzọ ọ dịka na egolu nyawa ife egolu ọ bụkwanụ na amara onye ahụ nke aha dị iche ma onye amụ ife ọ na-eme ma na ife ọ na-eme ya dị njọ na ebe akụ ya si bata adịrọ mma na ife ọ na-eme nwere isi na o nwere ka o si enyere obodo aka o ego wepụta echie ya ọzọ ọ bụrụ na nke ahụ agbara anyị anya mmiri na ya ekwuru okwu o wee bụrụ na ụmụ nwaanyị ndị a sibere na-ekwe ife ọjọọ ha mere ma ọ na-ekwe ebe ha si wee mejọ mmadụ ibe ha pụtara mere onwe ha klọb dịka ndebe anyị na-eme People's klọb, kpọọ ya afọ ọzọ ka anyị na-etiri mkpu ịmaa na nteta anyị teta anyị afọ maka ife emebigo onye ghọtara ife ọzọ bụ maka na etu isi ghọta esi echi ọzọ bụ na onye agha echi ọzọ enwegasịrị dịka maazị e enwegasịrị emume a ga-eme nke so na ya wee saa ile ife a na-asara ile ụka onye ahụ mara na bido kịta gawazie na onye eziokwu ka ọ bụ na onwe okwu siri ike akpọọ ya oneanya gee ntị kwuo nke bụ eziokwu na-ekwuru etu ọ esi dabala onye a gbawa onye a maka na ya na ya dị mma ọ na o mejọrọ ya ọ bụrụ sọsọ na ya ọghasị ile na ọ ga-aṅụ iyi nya nke a na-akpọ otu of ọfịs na ọ bụ ndị na-asụ oyibo nya mgbe ahụ ndị be anyị na-echewe na ịṅụ iyi mejọọ ife ịṅụrụ iyi na ya iyi egbuo onye eche na iyi gburu ọ na achọfịa ka a na-etufịa kịta mmadụ one chila ọzọ ga-emeghe ọnụ kwuo okwu ewere ya mee ife mmadụ one ka a sara ile mmadụ one bụ ndị ṅụrụ iyi kedu ndị agha chili ọzọ ga-apụta mee ka nze n'ụzọ be anyị a na-asị na nze elu ebe a na-eme ife nze adịghị eri nri n'ụzọ nya ọ ya ịfịa ka o riri nri ka ọ ịdị ka a na-enye brid ụfọdụ ka apịaransị gara ịdị n'ọkwa nri ya oriri ka o ji ekwu o nwere ike ha na-eri mana adị afọ ka ọ na-eri nri nke kịta wụ na onye ahụ chili ọzọ bụ nze na tupu e e, n'ịgafee n'iru ya na debe ya na tebụl bụ fụọ eweta ife eji eri enye nwe itinye aka na-abịa wepụta ngaji bido n'ime nri ya o nwegasịrị ife ụfọdụ onye chiri ọzọ na-asọ ma ọ bụ ife ọzọ na-egosi n'ala Igbo ọ eji onwe anyị ajụjụ ọ dịzi etu ahụ tata ka ife ha na-eme ọ bụ igosi ife na-emebu na mbụ ma ọ bụ igosi ife ụfọdụ maka ife ka eji atụnyere ife anyị na-eti mmụọ ka mmụọ wee dị ka ife anyị chere mmụọ mmụọ ọgwụ mana mmụọ mmụọ anyị na-eti iwu mmadụ na-abanye na ya mbụ ndị ndị ndị ghọtakwalụ ifewu mmụọ balụ mmụọ nwere ike iburu mmụọ pụta mana kịta ọkwa onye jee kwata akpa akpa akpa gana mosgo tinye mmọnwụ n'iru ọ pụọ pịawa mmadụ ịtarị onwe na onye owere iwe na onye amụgọtara ife na-emenụ kpuru mmụọ pụta na-enyeso nsogbu ma ọ bụ ọ ndị ifugolu bụ mmụọ na-agbachi ka ndị ifugolu bụ mmụọ na-anọchi ndị mmadụ ụzọ na-ana ego ka ndị polisi ọnya bụ mmụọ nya ife ife anyị etinye ọnụ na ife gbasatala omenala anyị na etu omenala anyị si mebi ka nkụ mana ọzọkwa ndị ochon anyị elu na ya bụ kedụzi ka ife si agbanwe maka na oge na-agbanwe ife a na-agbanwe dịka maazị Odeluga kwuru o nwego ndị be anyị ndị adọla adọlụ mgbe ndị anyị ụzọ pụta ala bekee pụta jidekwa ụfọdụ omenala mee ya etu ha si wee ghọta na etu ha si wee cheta o nwere nke dị nso ebe anyị na a na-akpọ jokọnụ ige ntị ọ dịka a na-asị ufeji ọkụ mana ọ bụrụ ife ọgwụ a emekwa emume ya ọ dịka ufeji ọkụ mana ka ekwugodiri na Chicago ebe anyị bi ọ na-abụ ruo na oge oge na mgbe oge ọkọchị anyị agbakọ nnọkọ ọka ụmụnne kpọọ ya Igbo festival Igbo fest na-akpọbiri akpọbiri n'ebe ahụ ọ na-awa iluo mmọnwụ na-agba a na-awa ji ọ bụrụ na ị ntị etu esi iwa ji na emume emere eji iwa ji na Chicago ịgbadaa na n'ọfịa ọ bụrụ etu ahụ ka esi awa ji mana ndị Chicago na-eme ya ka ha si cheta na ka o si daba n'obodo ebe ha nọ ya naanị echi ọzọ na Ireland wụrụ ụmụ nwaanyị anyị ma na o nwere emume ọ bụrụ na ọ na-ala Igbo na ha chọrọ na o nwere a anyị echi ya ọ wụrụ ọzọ ka anyị echi ya maka ụmụ nwaanyị nwere nke ha mana ọ ga-awụzikwo na iland ebe ha bi na ụmụ nwaanyị ha na-echi ụdị ife a na-echi ndị ụmụ nwoke na ha enweghị nke iche ma ọ bụ na ọ ga-awụkwo na Ireland ebe ha nọ na o nwere ife a na-eme dị ka ọzọ ha wee ka ha mee ka nke ha onye ma ruo mgbe ha ji aka ha wee kọọ ife ha fụlụ ka hapụ ya na ndị uche ha afụchi ife ka aka akọchi ife ọfụlụ na-enu mana ife dị mkpa ịghọta bụ omenala anyị anyị ji ya ka ya hapụ na ya ka ọ kedu ife dị mma na omenala anyị ji wee gaa n'ihu na nke anyị ahapụ ahapụ hmm, eh, omenala because na-ekwu okwu omenala ya dịka omenala anaghị anọkọta nwee mgbanwe omenala na-eme mgbanwe enwere ihe obodo ga na-eme ya wụrụ omenala emegide emegide emegide obodo tụlee ya asị mba o ruole mgbe ị e ga-emelazi nke a nwekwee n'ihe obodo ga-ahụ dị ka anyị webata kene omume a dịka Igbo si kwu ee arụrụ ala gba afọ ya wuo omenala gbata ezigbo ihe gbakwa afọ ya nwekwara ike iwu omenala ile anya ọtụtụ obodo na-ekwu na ihe gbasara osu na ume na-aga emele n'oge ya agafeela n'ihi na ihe ugwu mgbe a na-eme ee nsọ ya mgbe a na-eleba ya anya ọtụtụ ihe a anaghị emezi otu ahụ ugbu a n'ihi na mgbe ị pụrụ township gị ga chọrọ e, onye gị na ya ga na-adị na mma ọbịa gị na ya arahụ ịmahụ ma ọwa osu ịmahụ ma ọwa ume ịmaragodu ọtụtụ ndị enweghị ọgbasazi ha ihe dị otu a asị olu ole mgbe ọ ga-ala kesi ehe ọ dị mma kama ihe na-ewute na-ewu na ọtụtụ ihe wu ihe Igbo ji wuru Igbo ọtụtụ ihe wu ihe na-eme obodo na-ejikọta obodo ọtụtụ ihe na-eweta usoro n'obodo anyị pụta anyị were iberibe mebie ya ọ ya ka m ji na-asị na nwanyị ịgachiwe ọzọ na ntụle ya na mmụọ m ọ masịghị m n'ihi na ụwa pụta ụwa ụmụ nwanyị nwere ihe ha nwa na-echi ụmụ nwanyị nwere ihe ha na-echi nwaanyị ga-echi nke echi zuo enye ya nsọpụrụ dịrị ya agbara nwaanyị hmm? eleezi ihe dị iche ị ga-eji hapụ nke nwaanyị na-echi n'ọba na nke nwoke na-echi ya wụ na e, ịpụtazie otu ụbọchị anyị nwawụzi ụmụ nwoke asị ee enweghị ihe dị iche na nwoke na nwaanyị nwaanyị na-amụzi nwa anyị niile akwara makpuo ebe ahụ ma ndị ga-eji onyonyo na ga enyo n'ihi na anyị aghọziele ndị ọcha mba enwere ihe wụ nsọ nsọ Igbo na-enwe ịtụle ya n'ụzọ ọzọ anyị na-ekwu okwu ihe a na-echi echi olekwenu maka omenala dịwara dịwara kemgbe echi ekwubuole m ihe nga anyị anyị nwa anaghị eri ji ọhụrụ ka ọtụtụ eh, mpaghara ala Igbo si eri ji ọhụrụ ihe anyị na-agba awụ nta nta mkpụrụ ọka kemgbe m ji ee eh, nọwa n'ụlọ mawa ihe o ruo oge ịgba nta ụmụ nwanyị niile alụ alụ otu ọbụla ee eh, aka ruru gị ị ga-agwọta ee eh, eh, akịdị ebubata ya n'obi ụmụ nwoke anọrọ e, e, ebupụta ụmụ nwoke a na-eri ọtụtụ oge ndị nwere ndị aka siri ike nwere ike e, egbu ewu ma mgbe ihe dị mma egbuo ehi ụmụ nwoke ma mụrụ gị taa ma ụkwụ o gị lawa akwa iwu nwoke isi n'ama apụta ị ga-eketa oke ya wụrụ gịnị nke mbụ ụmụnna a na-erikọ ịhụnanya e wee na-adị nke abụọ ọ ụmụ ihe a na-eme mmadụ agaghị anọkọta meghee ọnụ si onye nwanne nwoke ọmụ tọrọ gị n'ihi na mgbe ị e na-eke anụ ka eji ama onye tọrọ ibe ụmụ ihe a omenala emewere kemgbe ịpụtazie tata ndị ụka asịzie gị nọọ ihe ekwensu timelaa ya ai ọ oh, fetish mana nna nna gị merie nna gị merie na ha na-akakwa ụka ụka nke mmụọ dati ọwụwụ nke ịpụta na main road eti mkpu nọọ ndị kwetere na ha agbanweele na ha na-eso eh, eh, Jizọs Kraịst jichi ike na-akpa agwa ka onye eh, onye na-eso ihe e kwuru na Baịbụl ma na-agbakwa nta tata egbuole ya ịbatazie n'ezinụlọ nwanne na nwanne anaghị eghe ibe ya ọnụ n'ihi na ndị niile na-agwa gị maka e, e, e, na ihe a dị fetish na ihe a dị ihe ọjọọ ha nwa na onwe ha enweghị ha wechighatara na-enye ụmụnna obi nwanne ịpụtazie nke a gwara gị ndị nwa na-aka ụka niile a asịzie gị gakwa gakwa mara ihe the spirit agwala m na nwanne gị na-eme gị ihe gwa m ebe ọ n'ala Igbo a ka nwere obi e, obi nwanne pụta ahụ dịka ndị nna nna anyị ha si mee ya wụ na e, ọwụ naanị ọwụ naanị e, na mmadụ na-aga amanye aka n'ihe na-amasịghị ya ọ na nwayọ nwayọ nwayọ anyị ewerele ihe Igbo ji wuru Igbo na-ewegha ọwụkwanụ ma ya ewepụrụ ya weta ihe dị mma tichie ya nọọ ka anyị na-ewepụ ka arụrụ ala ka mpụ ka ka ihe ọjọọ niile nọ n'ụwa na-abata ya wụ anyị awụzighị azụ nke anyị ji wụrụ anụ elezighị anya maazị odeluga anyị awụ anụ elu ka anyị awụ anụ ala ọ bụrụ na anyị bụ anụ elu ma ọ bụ anụ ala kama na omenala bụ ife iji mara obodo mm-hmm. anyị ka ọ dịlụ ichekwa ife bụ eh, ife dịla ife nna nna anyị fa ife ghelva nni maka na a sị na nkụ dị na mba na-eghele mba nni nke ọdịbendị dịlịfa ehe na ofu ife so wee mee Igbo bụ na ọtụtụ ife anyị ji wee bụrụ mela anyị ji bụlụ Igbo anyị rapụrụ ya ọ ya bụ na ya aghọtazi nke anyị na-eme eme maka na ife niile anyị nava nkata niile anyị nava akpa etu Igbo si achịkwa onwe fa bụkwanụ ndị nze na ọzọ a bụ na apụta n'obodo babụlụ ndị ikenye ga-abụ fana ọnụ na ụmụnna babụlụ ndị na-ekwu eziokwu bụlụ ndị bụ Ehm, ọdịnala dị n'aka ehm, ma so na ọ bụrụ na oyibo fanafa na na-eple both leadership and spiritual role ọ bụrụkwa onye eh, wepụtara onye afọ na omego gịnị na onwe nke ọ na-eme eji ama ya eji mara ya ehm, ọ bụrụ akali ogiri ọ bụrụ ofekee ọ bụla onye anya lụrụ ana onye nwee ike inye nwa onwe ya nri pụtakwanụ akụ na ụba bụrụ ọgaranya bụ na ụdị na ọ na-enye ọ bụrụ sọsọ onwe ka ọ na-enye na onwe ndị ọ na-enyekwara aka ka ha na nọrụ ehe onye na-eme aka ntụtụ onye na-azụ ori onye na-agba na onye ntụ onye aghụghọ a na-echi ọzọ ee mụ etu o si dịkwa na ọ bụrụ na onye chiri ọzọ ichisi ọzọ ịnwụwa ọsana ọ bụrụ nke ọ ga-abụ isi o na nna m bụ akụ na na ga na-aza akụ maọbụ na nna m bụ nna ya ego na nna ya na ọnwụ na nsachalụzi na ọmụnwa bụzi nna ya ego tu a sị na onye si na ya bụ odenigbo ya mee ife gịnị iwe ji bụrụ odenigbo mm-hmm. ọ bụ na ịbụ odenigbo ime ife iji bụrụ odenigbo mana ọ na na ọtụtụ n'ime ha ghọtara na etu ndị Igbo si wee chịkwa onwe na-achịkwa onwe fa gboo gboo li bụ nọ n'ime ụmụnna ya bụ ezinụlọ bụ ebe ebe gọọmenti Igbo dị a na-adị mma n'ụlọ wee tupu apụba n'ama ya na ọtụtụ ife afụ melụ na London akaghị eme na ọ bụrụ na ezinụlọ ndị ụmụ nwaanyị afọ ee ghọtalụ ọlụfa na ụfọdụ maka na ndị dị ya ma ndị nna ma ndị nne nụ ya ga-akpọ oku na-asị nne ịlụsigo ọlụ dịla ndị ụmụada na ọlụ dịla ụmụ ọkpụ n'obodo o wee bụrụ nke ije chọwa ọlụ ọzọ iyi e alụ n'aka ịlụa nke ndị ọzọ nya ọ bụrụ ebe mmadụ nọlụ ebe ọ nọrọ a na-abịa ee maọbụ ọtụtụ n'ife na-emezi kịta bụ na ọtụtụ n'ime ndị be anyị ee na-agụrụ akwụkwọ oyibo soro na-asụ oyibo ọ dịzi afa ka ife niile na ọ nwere nke manụ nsọkwu ka eji si na nwamkpa ijelu na mba wee mụta ịsọkụnye ọnụ elu na ọ bụrụ ezigbo ife ka ọ mụta Eh, na ọ ka mma ịpụa igbo ji asị na njepụ maka ịmụta ife ezigbo ife ya bụ na ọtụtụ n'ife ndị a niile ọ ememe ndị na-achọ onwefa ememe ndị amara onwefa ememe ndị na-achọ nso maka na onye igbo onye ju onwe ejula afọ dịka onye igbo ghọtalụ ife bụ igbo ghọtala ife mele o ji bụrụ eji akpa anyị ndị igbo ọ nwere ife ọzọ ị na-achọ maka na sọsọ nke dị ịlụghị ịlụ dịka ọ bụ ikolobịa ọ bụ nwa amadi ma ọ bụ ịbụ nwaada eh, ma ọ bụ nwa ọkpụ sọsọ ịlụsịgwado tupu ịlụsịa nke ahụ ike ndụ ha agwụgonu ka ife ọzọ ị na-achọlụ ee eh, mana kịta bụ fesbuk ka onye ọbụla na-aṅụrụ ife ọhụrụ na-arọ ekechasị nna ogodo ee eh, asụ anyị chafụ ododo onigogoro ụfọdụ dịka signboard ana emechasịa ya adụ na emelụ mana a sị nnụnụ e, na-ejekwa ọtụrụkpọ kpọ isi ekwu isi kakwa ya alụ na nwa atụrụ si na ya ga-eje esumu mpi hmm. maọbụ nke si na ya ga-epu mpi ekwu ka ya alụ e, fanwa si na eme ife na ga-eme ife nnefe nne <laughs> nnefe mere ekwu kakwa ọfa alụ ehe mana fa bụrụ sọsọ obodo adị mma maka ọ bụrụ na mgbe enwere igbo jikọrọ ọnụ Mhm. enwere ndị ndu na ndị nhazi em ụmụ ofeke amara apụta itetọ ndị Igbo ehe maọbụ ite anya ifele ehe ọ nakwala ife m na-ekwu na ọ bụrụ na nwanne m nwaanyị kọtaalụ m ụdị anyị ya eso mmasị ya nne wepụ na nna anyị nụhe na ya dị ya mma wepụ aka enwe na ofe na ọ dị ka aka mmadụ ee ma ife abụ mmadụ itetọ onwe ya tetọ afa nne ya setọọ o gosi na onye afọ na anya eluru ya na ịma na igbe mgbe si na mmadụ anya elu ya na ọkwa ọnụ ka a kọrọ ọsọ ya bụ na PhD e ọsọ ya bụ na egosi ibe niile oyibo na-agụ gụwa jide asị mba na anya eluru ya na na onye ose elu onye ko eko ofeke ịnọ mana ọ dị mkpa ọ dị mkpa maka ọtụtụ n'ime ndị a niile nọ ebe a nwere efe ebe ọkwa n'ife nna e, e, e, na-ene anya na nnọkọta n'elu o nwere ebe niile a sị anyị gụrụ akwụkwọ n'ala Igbo enwee ebe a pụta nnọọ wee tọsaa ife gbasara Igbo wee kụziela anyị ya ọ dịkwa mkpa maka ife niile anyị na-agụ n'akwụkwọ bụ eselenu eselenu a na-agụ o ji bụrụ na na London Bridge na alụrụ obodo dị eta mgborode anyị na-agụ ife gbasara ndị ọzọ mana ife gbasara anyị nwa ife anyị ji bụrụ Igbo ife anyị ji bụrụ ndị anyị bụ anyị ga-enebe ya anya nne. ife gbasalụ oyibo ga-akpụ ya indigenous knowledge kedu ife nna nna anyị fa bụ ji wee welu megịnị wee na-aga kedu etufesi elu ilo kedu ife bụ etufesi fụ ụwa maka na ọtụtụ ife afụ dịka maazị Ọbasi kwuru na ụdị etu abịa dịka ụka na omenala a na akụkọ isi aghọtaghị maka na ịgụa Old Testament ịfụ na ndị be Jizọs ndị be ndị Juu na-etu afụfa esi wee kpokọba Igbo ka Chineke si wee kpokọba na wilderness ọrụkwa ofu ụmụ ọkwụna ofu agbọ kafa nna ha bụ Abraham mesịa nnukwu nna ha bụ Jacob mụọ ha isi ụmụ ikolobịa iri na abụọ e wee kpokọba wee sị na ọkwọdụ ndị a bụ ebe one ebe iri na abụọ 12 tribes ịbịakwa na ofu tribe a sị na ndị anụnwa bụ now house of family of house of house of ezinụlọ onye ezinụlọ onye etu a ka esi kekwa ebe etu a ka si bata ndị Levi bata ndị eh, Juda batakwa ndị Ruben maọbụ ndị Ifrem maọbụ Manasa erue ka a na-ekenya bụ ka Jekọb eh, na-eke ekpe a na-eke ekpe o wee rapụta wee sị Ruben na ibu dị ọkpara mana kama na eh, agwaghị adrọ mma mhm. ndị be Levi ọsịfa na unu ama nwe na ama nkenye unu anị nyanwa wee dọlụ ụmụ Josef na-abụ bụ Manase na Ifrem wee dọbata ha na-anakaba wee si Josef na ụmụ abụ ụmụ ya na ọ bụrụ ụmụ ụmụ ka ha ga-abụ na nyanwa analụgova na ya gova wee chie Josef dị ọkpara maka na o nyere ya oke na-abụ ọrụ ka Igbo si eke ebe mana ife niile a bụ ka mana ndị ọcha wetala anyị ozi ọma bịa tigharịa ya anya hapụ ife ede n'akwụkwọ nsọ Chineke wetala anyị kọba nke fa ka anyị dịka ka anyị dịka ha eh, mana kịta ka anyị ga-ama onwe anyị wee jila wee duba onwe anyị duba onwe anyị wee na-aga ee onwe onye nna agwa okwu wee na-asị ya kedu ife bụ na gọvanọ n'ala Igbo na-achọ ịgwa ndị Igbo okwu ọ na-asụ oyibo ọ bụ na ọ chọọ ka ụwa n'onu ya ọ chọta onye m asụ Igbo na-asụ oyibo ọsụsụzi ya na Igbo onye atapịalụ ndị ọcha ọ chọkwue ndị na-asụ French maọbụ Germany maọbụ grik ọkpọta n'igbo ndị igbo ga-amụtasị nke afọ maọbụ japan ọ na-asụ igbo a na-asụziri ndị ọzọ maka na okwu na-adị mma n'igbo asị bụ na-adị mma n'oyibo ọgwụkwe ka ọra m na ife ya ịkọwawa amamife igbo maka na a amamife ya eme ka mmadụ wee sị na ife adịkwanụ mma ka emee ya etu o si kwesị n'ọnọdụ ya amamife ga-eme onye na-anọchite anya ndị Igbo ise ka m gwa ndị Igbo okwu n'asụsụ onye Igbo ọbụla ga-aghọta mana a amaghị ife ga-eme mmadụ ọ sị ka ya gosi gị na ya jee Cambridge ọkwana ije Cambridge ahụ ka nche dịka isi kwuo owo nsogbu maka na onye na-eme nke ya gosi gị ebe ya nọ ebe ya ruru ife awụ ọ na-asị gị makwa onye mwụ <laughs> o nwere akụkọ akọrọ ndị na-agba ṅụcharụ mmanya oge a na-anụ ọgụ World War ṅụchaa mmanya mmanya na-egbuzi ha ha awụ ndị agha pụtafuo onye isi ndị agha ha ka ọ kwụ n'ilo mana anya anya anya nkwụ ekwere ha ewesịa nwoke nye ha doo na o nwere ebe ha na-achọ ije mana ha amaghị ụzọ a ga-esi jee na o nwere ike igosi ha ụzọ nwoke si ha maka onye mbụ onye nke n'itọnụ si onye nke ọzọ efukwana na nsogbu anyị aka na nkụ anyị na-ekwu na mmanya na-egbu anyị na ya amaghị ụzọ ọ bụkwazị na anyị fụkwazịrị onye nke ọ na ọ maghọ dịrị onye ọkụ <laughs> ifeọla nsogbu ka nyaa ebe ahụ ka anyị kwụ ọ nke a ka ụkọchukwu na-akpọ ụdara mmụọ anyị na-efu ụzọ pụtakwazi efu mmadụ na-ajụ anyị na anyị makwa onye ọwụ ọ ịma onye onye na-egosi ka anyị mara onye ọwụ mara ụdị ugwu anyị ga-enye chefuo ife ka mma wee gosi ụzọ na idu ụzọ ya na-eme anyị ji etinye aka na ụfọdụ ife ndị na-echi na-echi ọzọ na iland wa ụmụ nwaanyị ọ bụrụ na ha awụ ụmụ nwoke ama m na ọrụ etu aka ga-esi ya mana akụkọ ife ekwesịghị na-ajụwo kedu ihe e, ichi ọzọ n'ebe awụrụ ana Igbo kedu ka esi kwesị ime ya maka na omenala bụ ihe dị mkpa kedu ihe omenala nwere isi ka a na-akpọ context and reason omenala nwere isi omenala nwere usoro ya protocol omenala nwere nsọ e ife dị ife na ya ka nkụda na onye ọbụla na-eme ya asị kedu isi ife a kedu ọ bụrụ na mme ife a gị na-ewee mee ọ bụrụ na nchi ọzọ gị na-ewee mee ọ bụrụ na mwụrụ nze kedu ife ọ ọpụta ọ bụrụ na mkpụ amịrị alụ mee kedu ife a ga eme ha ncha niile wee omenala kedu isi ya kedu ife kpatara eji eme ya kedu nghọta ya kedu ife ọ ga-abụ emezie e owee dị ọ ife ndị a ka anyị e kwesịrị na-ajụ onwe anyị ọ ha nchawa ife a maazị odelga na-ekwu anyị amarozi onye anyị bụ anyị amagọtara onye anyị bụ ọ bụrụ na ọkụkọ rapụkwọm kedu ife ọ ga ezi wee zụọ m ife o ji ewute m na ndị kwesịrị ịgwa anyị ndị nna anyị ha ndị nwere ntọala omenala anyị ejiri n'ụka mebisi ife niile na ọ ọfịazila ahụ na one na one afọlụ na onwere ike ịfịa arụ ha wee gwa anyị ọ bụrụ na ị na-anya ịfụ nnukwu o nwere ebe m pụtalụ n'ụzọ ekwulọbịa ebe amịra a na-alụ ụlọ o nwere nnukwu osisi ukwu ọjị dị na ya nya ukwu osisi ahụ ọ ga-anọ na hundreds of years maka ngalaba ya aha ka nya ka e, ibu ya ife ejibere wee gbue mgbe ahụ wụ na a na-asị na o nwere ife dị na ya ya na ụdị na a na-eche na o nwere mmụọ ọjọọ dị na ya n'ọzi mgbe a kpọtalụ ndị ụka siri ike mụnwa na-asị na ọ ya adịkwanụ mma ka a hapụ osisi ya ka a ghara igburi ya ncha ncha maka na e, ụzọ ebe m bi ọ bụrụ na ije na ebe nwere redwood na California maọbụ ya even na ebe a na-eme Golden Gate nke a na-egosi onyinye wife a na-egosi na um, onyinyo maazị Obasi ijee n'akụkụ ya o nwere ebe anyị edebechalụ onwere nwere ukwu osisi anyị egbutuo ife ejighị ogbutuo ha ụdị nka ọkalụ na ụdị etu ọ dị na mmụ ya na-ebubie n'etu aha ọ dị ewere ife gbaa ya okirikiri gwaghụ etu ha si ghọta mgbe o ji too na ya ife a ji eme ya wụrọkwanụ nọọ na a na-efe efe nọọ ka egosi gị na-ekwo ụdị ife a na ọ dịghọ mfe ịfụ ife a na ife arụ ife a na-afụkwada ife a ugo ka ịghọta ya na osisi nwere ike ịnọ nọruo etu a a na-edokọnye ya na-eme ka ama mbọsị chie kpọrịa osisi anwụọ mana ọzọ bụ na ụdị ụmụ nnụnụ nọ na ya kpọwụ na-eme mkpọtụ ma etu ogologo ya nọ ahụrụ nnụnụ ya afọ ebe ọbụla mana na be anyị onye dị na-anụ mkpọtụ ụmụnnụnụ kịta maka na-egbusi ya n'osisi niile ka e wee nwee development anyasịzi nnụnụ ị na-anụ mkpọtụ ya awụrụ plant jenereta agbalị fuel na-ekuru carbon monoxide dị na ya na-egbusisi onwe anyị ọwụrụ omenala ọfụ anyị na-apụta mana mgbe m na-eto ịpụta ụtụtụ ọkụkọ akpọta elu bido ụtụtụ wee ruo misteki ị na-eme kịta iwu ife ịghọtara ọ bụ na ọnọkọ okwu ikwii oh. maọbụ nnụnụ bee Ọwụlụ mmụọ ọjọọ <laughs> inweta mkpu a ga ya ha abịakwa ha abịa blood of Jesus blood of Jesus blood of Jesus o nwere ụbọchị m na-alụ ụka ya ife gbasatalụ mmụọ ọjọọ na ife anyị na-akọgasị ofe onye wesị m ka ya e gosi wee bute wee wetalụ m vidiyo dị na onyonyo dị na Fesbuk na na ebe nnụnụ nọ n'ime ụlọ ụka ha wee na-eti mkpu na-akpọku Chineke na-akpọku Jizọs nnụnụ wee si n'elu ebe ahụ wee daa wee nwụọ ọ bụrụ na nnụnụ wee ikwikwii wee si onye a heo na akwụkwọ nya ka ịma akwụkwọ ji mkpa. mba ikwikwii ife o ji aga n'anyasị bụ na ife o ji aga awụ onu okwu taund ọha afụchasị ụzọ ikwikwii wee mee misteki wee bata n'ụlọ ụka ebe a na-eme na ifecho ịjụọ m ife kwaturu ikwikwii wụ dị eko dị n'ebe a na-eti mkpu maka ikwikwii oriented o wee si n'elu ebe ahụ daa ha wee tobe Jizọs na ya bụ mmụọ ọjọọ gbata na ekpere ha egbutuone ya meanwhile eji na sound disorient nnụnụ ọdawa onwe ọkụ na ụmụ ife awụ nsogbu anyị na ife ndị mgbe ochie nwa mara ọfụma maka na ah. anyị nwa bụtazie anyị asị na anyị agụọ na PhD gbolu mebisi ya maka o nwere ebe a na-agụ ọjị e, mechọ agọcha ọjị ofu onye si tinye ọjị na ya chizuru echizu asị ya kere ife ochiri ọsị na ya nwee PhD PhD na onye chiri ọzọ dị iche nke ndị oyibo nyere gị dị iche karịa nke be anyị ọkwanụ ka ịmụ omenala na ịmụ ihe ọbara ịmụ isie malụ usoro ya malụ ngalaba malụ ife na ka o ji dị mkpa maka ọ bụrụ na ọ bụrụ etu ahụ ọ bụrụ ife ụkọchukwu na-akpọ ụdara mmụọ onye ọwa gụọ gụọ gụọ Cambridge gụọ Harvard gụọ ebe niile nwee PhD mana na maghị onwe ya ọ dịka onye mmanya na-egbu fụrụ onye amaghị onwe ọkwụ ya bụ nsogbu anyị ọ bụrụ na anyị mara onwe anyị maka onwe nke mgbe anyị na mgbe anyị pelụ mgbe onwe ka mmadụ ga-esi chọọ gị okwu ị na-eche anya fụ na onye ahụ ga-etibu uwe na ọ bụrụ ọgụ ị ga-anụ iku n'efe ya aka n'iru si mara onwe gị mara onwe gị mana onwe gị ka ị na-agwa maka na ịmalụ na na onwe gị n'ime tigbu onye ahụ ị na-abazi sọ mba na-asị mara onwe gị mana ọ maka na ịma oge ruo na anyị ga-ebido mara onwe anyị maka anyị mara onwe anyị anyị amala ife anyị anyanwụ ife anyị anụnwụ ma ifeanyị eze m mana ịma na ena na-ele n'anya ama m na anyị e bidoro ihe na ụmụ nwanyị na agwa ọjọọ ha chọrọ ịkpa ma dịka anyị si na-ekwukwe ọ ihe a niile mmadụ amaghị onwe mmadụ amaghị ebe oshi, mmadụ amazi ihu ihe wu omenala ọ wụ na Igbo ala Igbo na-aghasa na-aghasasi ike ledala anya ihe abụọ nke mbụ anyị na-agapụ agapụ ndị Igbo bụ ndị ije enweghị mpaghara Naijiria ọbụla ị na-ahụhụ ndị Igbo dịka anyị nwachikwelu dewe onwe anyị na-agba mbọ enwee ebe ị hụrụ ndị Igbo ka ị na-agaghị ahụ otu ọbụla obodo shiladị ị e ga-enwerịrị ndị gara ee kọ azụ kọta ya azụ ee gbuo ya n'ewu a ga-ahụrịrị onye hụ ihe o ji onwe eme ọtụtụ ndị agbata obi anyị na-ajụ obi ha na ha adịcha mma n'ihi na ngị nwawo onye bịara abịa ga-abịa were ihe ha nwa dewere be ha were emepụta ihe baa ụba ewere ele gị anya ọjọọ anyị niile nwa eile ugbu a e na-ekwu okwu Igbo prezidensị enweghị mpaghara Naijiria ị gara taa na-agaghị ahụ ndị ga-asị gị lee lee lee ihe ga-eme agaghị anọkọta ahụ onye Igbo ga-ewere ọchịchị n'obodo a enweghị ndị ọzọ a na-eme ma ndị chịrị chịgbuo obodo akpọta onye ọzọ ebe ahụ ha mara na onye a chịgburu obodo ma ọ mba tụgburu obodo oru ha ala Igbo ihe nzukọ anyị niile ọ dịghị gị ka ndị na-ahụ ka ndị agbata obi si ele ha na anyị ga-enwe akọ na uche maka otu ihe eji mara ndị Igbo mgbe Igbo wu Igbo ka ya anaghị etu ọnụ ịpụta gị were obi umeala jilala onwe gị mee ihe otu kwesịrị ekwesị enweghị onye ma nke ị nwere enweghị onye ma n'ihi na ị na-ejide onwe gị mgbe anyị ga-apụ gaa obodo mba ndị ọzọ niile ị nwere ike ịkpọ onwe gị onye isi mitin ị nwere ike ịkpọ onwe gị onye nchekọta, ị nwere ike ịkpọ onwe gị kpọtọ anyị pụta anyị agachie eze chie eze na mba ma na ajụrụ ndị Igbo ọ na onye mba ọzọ ga-abata n'obodo gị chi eze ee eh, ele anya ee eh, unu nwezi eze ọchị ịgba ọfala onye asị gị oke nke ụnụ gbachaa echi bịa na nke m ka m gbaa nke m obi ọ ga-adị gị mma mmanya anaghị atụle ụmụ ihe a ọ ghọọla ihe anyị jizi okoko eze gburugburu eze eze Igbo niile legos eze gịnị Kano ledala ya anya lee ihe a ọ na-eweta obiọma na ịhụnanya ebe ndị Igbo nọ nke abụọ awụrụ n'ụlọ obodo ọbụla na-enwe ndị na-achị ka m werekwe nke mma na ọfụma na-eji anyị enwere ike iweta mmadụ si n'ọya wụ chief chief ewu bekee ka asụrụ anyị nwa anaghị echi n'eze e, ụdị ahụ ihe ọbụla a na-eme eme na-eji anyị ụmụnna ọ na-ewepụtara gị si n'ọga iwu onye spokesperson onye na-anọchite anya ọkwa ụmụnna gbachi izu ejie gị oji tata emezie otu anụ ọhịa gọvanọ ya ga na-eji nna gị were e, e, ọfọ ọfọ ụnụ hanye otu anụ ọhịa n'aka onye ọtụtụ n'ime ha amadịghị ihe wu omenala ọtụtụ n'ime ha mgbe ibe ha na-eso nne na nna na-amụta omenala efeba isi n'ọhịa emeghị eme ha gbapụla township emeghị eme ezuola oshi bata akụ na ụba bịa ya wụrụ eze onye unu kpọrọ eze amahụ ihe wu omenala obodo ọ ihe a niile maka oshi n'otu ya baa n'ọzọ baa n'ọzọ baa n'ọzọ ọya ya wụ na ihe adịghị mma n'ụlọ o kwesịrị na oge ruole mgbe ndị ka mma ihe wu ka Igbo si ebi ka ha pụta ndị chọkwaranụ ka Igbo dị mma gbanyere ha ukwu ka a mara ma ị ga-ebido kpọpụtawo omume ọjọọ niile a wee na-ekwuchi ya na-ekwuchi ya ike omume a adịghị mma ka e wela ha niile ka anyị laghachi ka anyị dịbụ mbụ n'ihi na mgbe Igbo wu Igbo ihe na-adịrị anyị nke ọma hmm, ịma n'ọnụ obi ka a na-azụ mma hmm, na amụsị ya akọ na mkpuke kama na kama akwụkwọ nke oyibo ji wee pụta ọtụtụ nne na nna mma asị na wee lụọ ozi ya na ike ebe a na-ezipụ nwa ya akwụkwọ ekwụgharịa ụgwọ akwụkwọ na a ga-akụziri ya ife mana onwe ezughị n'anya na-ajụ kedu ife a kụziri oke na ada obi ee mana o ruzie n'ụlọ akwụkwọ afọ onye ọbụla ewepụ anya ee ọtụtụ mgbe ife a ga-akụzi nwata abụrụ ife ọ ga-eji m ife ife a ga-akụzi nwata abụrụ ịgbazi mbọ fụ na edufupụrụ e ya edupu ya from o wee si n'ebe ya bụ oji bụrụ mmadụ pụọ na o ji bụrụ onye Igbo pụọ ehe so n'ebe mmiri si wee bụ opi gbọgụrụ na ofu ife ndị Igbo ga-eneba anya bụ ife gbasara ife a na-akụzi n'ụlọ akwụkwọ ọ bụ ife ga-eme ka nwata too bụrụ na-eme ka onye Igbo ịbata na maka a na-ekwu kedu ife bụ na onye adị na mba emere ka ebe anyị nọ ife niile a na-akụziri ụmụaka anyị bụ ka na-eme ka ndị Amerịka n'ihe ịfụ nwata osi na nwa a na-akụziri ya ọpụtọ na otu ike ebu ya ọkọlọtọ obodo ojide wee na-asị I pledge my allegiance to the flag of United States of America. a na-akụzili omenala na-akụzili etu esi eje ana ife mele obodo ji bụrụ obodo ife niile a na-agwa ya bụ etu ọ ga-esi wee bala onwe ya uru bala Amerịka uru mana apụta n'ala Igbo ife a na-akụzili anyị n'ọmụngo pak bụ onye bịa kụzili anyị amamife wee gwa anyị na mmiri dị na be anyị nọ mmiri ya bụ onye fụta m nọọ ya pụtara River Niger hmm? Hmm. akọrọla anyị ka anyị si wee kpagide agwa wee bụrụ ụmụnna anyị bupụ elu mba ndị ọzọ gbaa ha oru akọrọla anyị ka ndị be anyị si wee megịnị wee na-eje mba dị iche iche wee na-enye aka n'egbo mkpa nye onye ijuziala ọ na-asịghị eji igbo eje ebe ya ife ọ na-ekwu bụ maka na ndị na-asụ igbo eri agarọ na uchie kedu ebe ọma na ndị igbo bi na mba amerịka na ndị igbo bi na mba karibian na ọtụtụ na ịgụkọ ọfa ha ka ndị igbo bi n'ala igbo ndị na-ebe akwa na-ayọ na-asị awụ ka ka nyawa asụsụ si funarị ha maka na anapụrụ ya anapụ onye ịkọọlụ na asụsụ igbo na-ebido debie na jamaica tupu e wee bulie wee bunataba anyị ọ ya ghọta bụ e, edemede anava ebugharị na soshal midia a na-ekwu maka nwanne anyị nwoke bụ Dr. hoton Dr. Africanus <laughs> nwa Igbo amụrụ ya na Sierra Leone ebe ndị be anyị ebupụrụ ndị eh, ọ ebe afọ ọ na-abụ nwa amadi bụ eh, nwa ọlaedo eh, n'isi eke ekwe anọ deli igbo e, denye akwa oyibo so na ọrịa bụ onye izi onye amerịka izizi delu bayografi anya bụ akụkọ maka onwe sokwue na ndị bie n'isi maka ife gbasalụ ebe ịkwụsị ajọ azụmahịa nke iburu nwa mmadụ ya. ile mmadụ ee so ọtụtụ ndị igbo jepụgolu mba ụwa tolu mee ife siri ike ọ bụzi achịbọm um, na na Jamaica ọtụtụ ife ndị Igbo lụrụ erika ma a eji Igbo eje ebe ma na-akọ na uche Igbo na mm-hmm. mhm. mgbe mgbe ndị be anyị bịara na mba Amerịka na mba Karibia ọ gba akọ na uche bakaba ji wee wee tụtụkọba tụtụkọba ewee lụọ obodo niile alụ wee wee omenanị Igbo etu Igbo si esi nri kedu ife bụ omenala ọrụ etu isi esi nri etu isi azụ nwa etu isi emegide achịkwa onwe gị etu ọfa bụ omenala anyị na-emebi tupu ndị ọcha abịa Fela egwu si teacher don't teach me nonsense ife kwuru uwe isi ya maka ofe onye ọzọ na-ekwu ife dịka Fela kwukwuru a na-akpọ Lauryn Hill ebe a si nọ ọ dị Education of Lauryn Hill a na-akụzie na kụfie anyị akụfie amị na onye nkụzi ada ama ama ugobel na ọjị bụ Chinua Achebe eh, o nwere akwụkwọ the CDBC Education of a British of an African man or something of in a eh, British o nwere ka o si sie na just ikwu na na ụdị akwụkwọ akụziri ya bụ na e akụfieli ya akwụkwọ n'ime the british citizen the bc education of the british citizen m ga-achọpụta afanya bụ akwụkwọ Ọ bụ ife ị na-ekwu maka ọ na nkwugharị ife ikwu a na-azụ ebe a na-azụ nwa unu obi mawazie ya ife na mkpuke atụọla ọmara ọmara atụọla ofeke ya mezi ife ofeke na-eme mana ife ọ pụtara bụ na anyị eme e nwa onwe anyị anya mara ụdị akwụkwọ anyị na-agụ mgbe m amaghị maka Pọl si na mgbe ya dị ka nwata na ya na-eme ife ka nwata na-eji uche nke nwata mana kịta ya ghọọ na mmadụ ghọọ nwoke ya na-echegharịkwa na mụ nwa echegharịa na maka eso m na ndị na-echegbu na um, ọwụ na onwe ha ebe aka rutelu na ị na-eje yunivesiti ịbazie ime igbobi ike na yunivesiti mana e esokwa mgbe echegharịa wee na-ekwu n'ọzụkwo ndị a mere Igbo bụ ike ka anyị na-achọ maka na ọha ka anyị nwere ike iso ha kọwara anyị kedu ebe Igbo na Baịbụl nọleji ahụ dụkọrọ kedu ebe anyị ga-esi wee bido wee wepụta onwe anyị na ụdị mkpamkpa itile onwe anyị dịka isi ikwu nkụgọ ndị akụgọrọ wee gwa anyị na ọha isi ọgwụgwọ anyị na o nweghị ife anyị ma tupu ha abịa ha gwa ha ife nwere isi mana mataha ha ụta o nwere ife ụfọdụ ha ya agwa nwaanyị maka ifere anyị ekwe ha ọzọ bụrụ na o nwere ife ụfọdụ ha ma akụzinwuru anyị maka na ha amaghọ Ịbụ na ụfọdụ anyị ma ama akwụkwọ na ha abịakwarụ bọsisi ya na-egosi anyị Tọstan mgbe o jelu Igbo ukwu ọ wụrụ ya na-egosi anyị si anyị na-ekwe ka ndebe anyị si ebi o nwere ife anyị mụtara ebe ahụ anyị ga-echekwa onye ọzọ esikwa ebe o si gbadata bịa gbube ana tụba ana gwaọkwa anyị ka anyị si bi oge eruo na anyị ga-emekọ anya si o etu ka ndị a si chọpụta anyị ejizi aka anyị mụọ ụfọdụ ife ya ka m ji agba ndị a mere igbo bụ ike kere ife akụziri unu igbo ahụ ọ bụrụ sọsọ ị na-akụzi akwụkwọ kedu omenala dị na ya oge eruo n'onu ya ebido sarịsịba anya anyị maka dịka maazị odelga na-alụtụ aka o nwere ebe a na-akụzi ma ọ bụ ebe edebelụ n'ụzọ be anyị aghasị na-ekwe ebe a na-edebe ife gbasatara omenala be anyị histri anyị wụ onye ji ime projekti o ọ tụfuo onye ọcha si ebe o si gbadata ogwu a na kọla anyị etu ya si ghọta ya anyị ebulie ya enu n'onye ọcha ka ọwụ mana ọka anyị wee ghọta kedu kọntekst nke a na-ekwu na ife niile nwere isi nwee ọnọdụ nwa usoro kedu kọntekst o tirie na ya oji anya o ji ifụ ife na etu o si ito na ife akụzirie na ọbụ onye be anyị ka o ji nke akụzirie na ọbụ onye ọzọ wee kụọ ya oge eruo na anyị ga-ebido kọwa akọ anyị a ga-ebido anyị ga-ebido nyochaba kedu onye anyị bụ kedu ife anyị wụ kedu ife anyị na-emebuli kedu ife mere anyị ji bụrụ ndị Igbo ma bụkwa oge anyị ọ dịkwa ka echi chigara n'ife kedu ife mere anyị kedu ife onye bụ onye Igbo kedu ife mere o ji onye Igbo kedu ka ndị Igbo si ebi kedu ka ndị Igbo si efe ụwa ha kedu ka anyị si akọwa ndụ anyị dịka ndị Igbo na ya bụ nsogbu a maka na onye amara amara mana ọ bụrụ na ya mara ebe nyawụ mmiri bido mara <laughs> ọ ya afịakwa arụ ka ọ kọọ maka na onye onye anọrọ ebe ejiri ozu na-ebido n'ụkwụ wee gbọwa onwebụ ụdị ebe anyị si gbọwa ncha ncha anyị ebido e e bụ anyị ada ajụ ajụjụ be anyị enwetabere ife eji abọ anyị a na-achọrọ imetụ aka na ala maka na na-eke ka ị ga-esi metụ aka PhD gị nsogbu anyị ka nkụ chukwu emee na nke ya maka eme anyị asị Chukwu nyere anyị aka Chukwu emee na nke ya anyị ga-akwụsịzi ị na-ege ndị asị na ha na-anọchite anya Chukwu nte na-asị anyị osisi, ukwu osisi anyị gbaa ife na etu ọkụ si bọsịtana na ndị ndị ochie anyị na ndị nna anyị ha ajọ mmadụ na ajọ mmụọ na-achọ onye ha na-egbusisi oge a ruo na anyị ga-ebido taa anya mmiri nyochaba ife na onwe anyị onye chọzi ichi echichi ọmala ụdị echichi ọ dabara na ya na nke ọ echinwu ka ọ na ọ ichi ọzọ ọ marụ na nke bido na nke ụmụnna zagodo ọkpalanụ ka anyị marụ na ọnya ụdị ọkpara tizie ebe ahụ ọchị iwelite aka ọ gwazi anyị na ọ chọrọ iwu di ka ọ chọrọ iwu eze anyị ma ọ bụrụzikwa na ọnya ka o ruru anyị ma na ọnya bụ igwe mana ọ bụrụ onye kunie osisi kpọọ ya aka na-ekpuchi ọnwa ya echizuo na anyị ekwughị mgbe anyị mana ọ bụrụ onye eziokwu na ọ sara ile oge ruo na anyị ga-azawa afọ onye a na kedu onye ọbụla zaa afa nna ya mana ana m ele anya na klọk dịka ụbọchị agbamiela nya maazị ọbasi nwere ike imechiri anyị okwu a dịka esikwu n'abalị a ka anyị bido n'ebe nkata bidoro na ụmụnwaanyị ụmụnwaanyị ụmụada Igbo bi e, e, ala bekee tetere ga-akwa efe were ọtụtụ akụpe na ihe niile eji achọ mma iwe onwe ha pụta na-agwa ụwa niile na ha echiela ọzọ na ha esorole na ndị eh, nze na ọzọ anyị wee na-asịnụ nke mbụ eh, ọ bụrụ na ịwụ nwaanyị chọrọ ichi echichi ụmụ nwaanyị nọ n'ala Igbo nwere ihe a na-echi ee mgbe eh, ị chọrọ ichi na ụka ị chọrọ ichi na omenala ihe ị ga-echi dịcha ya wụrụ nnọọ ọzọ bụ ihe kacha gị mkpa anyị na-asịnụ onye na-echi ọzọ nke mbụ ọ ghọtakwara ihe nọ n'ọzọ nke abụọ abụrụ ịga eh, na Ireland ọ na Britain eh, gachi ọzọ eh, kelee onwe gị tuo onwe gị n'ịkpa ike mgbe ị lara n'obodo unu akpọ ndị ọzọ ị ga-esopụta ya wụ na ihe awụ ihe iberibe mana ka anyị na-ekwuzi anya na-asị ịbịa kpọwa rụwa ụmụ nwaanyị aka ọwụ na e, e, ọwụkwa dị ihe ha mere awụghị ihe iberibe kama ya dịla ka ha malitere mewe ihe iberibe na ihe awụ usoro ala Igbo si emebi ọkwa n'aka ụmụ nwoke ka o bidoro mebiwe meziri anyị ji daruo ebe a ya bụ na ka anyị na-ele ha anya onye ọbụla were ire ya gụọ eze ya ọnụ ọ bụrụ na ala Igbo ga-adị mma anyị ga-ewegha ọtụtụ ihe anyị mụtara webata kpọzie ya omenala n'ala Igbo ị e ga-ewepụ ya n'ihi na enweghị ebe eji azụ aga ka anyị were ihe ndị ahụ na-eme ka ịhụ ịhụnanya ka nsọpụrụ ka ichekwa obodo na ihe niile na-eme ka ihe na-agara Igbo mma ka anyị e weghachite ha ma were nwayọọ kpapụ ihe ndị a na-eme anyị ka anyị wụrụ nnọọ dịka ndị efulefu n'anya ndị mba ọzọ na-ele anyị anya wee na-asị onye ọbụla ebe ọ nọ mmadụ ndị ghọtara ihe nwe omenala Igbo na ọfụma ya ka anyị ike chọwa ụzọ anyị ga-eji kụziwekwe ya ọzọ n'ihi na ọtụtụ ndị na-eme na-akpa agwa iberibe a wụkwa na amaghị ama ele anya Chineke mee ebere akọwara ha ha ghọta ha ghọta echegharịa n'ọnya ya nkata anyị na-akpa n'abalị a enwere na-ege anyị ntị ebe ọ bụla ị na-anụ ozi ya mee ka onye ọzọ nụ ihe ị nụrụ ọ bụrụ na Fesbuk gosi onye ọzọ ọ bụrụkwa na pọdkast mee ka onye ọzọ fụnya bụ pọdkast a na-akpọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ maazị Ejikeme Atọbasị ndị onye na maazị ka onye na ayọ ya na